n'ebe ntụgharị gị n'ụbọchị nke taa anyị ka na-aga n'iru n'ileba anya n'isiokwu nke akpọrọ ohere dị ukwuu na oke ọlụ dị n'ịzụlite ụmụaka isiokwu a na-emeghepụ ezinụlọ ọbụla anya ime ka ha mata na anyị maara nke ọma na ịzụlite ụmụaka bụ oke ọlụ ebe Chineke kere ụmụaka ka ha bụrụ ngosi nakwa nkasi obi nye ndị nne na nna ugbu a onye osi Chineke bụ Jeremaya ga-aga n'iru kpọrọ mụ na gị gaa n'akwụkwọ nsọ ma gụpụtara anyị banyere ohere dị ukwuu na oke ọrụ dị n'ịzụlite ụmụaka ugbu a gee ntị dịka ị na-eme nke a ka Chineke gozie gị n'aha Jizọs amen taa n'usoro ihe ọmụmụ anyị bụ olileanya n'ịzụlite ụmụntakịrị anyị ka na-aga n'iru n'isiokwu ahụ nke anyị kpọrọ ohere dị ukwuu nakwa oke ọlụ dị n'ịzụ ụmụntakịrị n'ọnọdụ anyị n'oge gara aga anyị hụrụ na nke a bụ ohere nke karịrị nkọwa n'ezie anyị hụrụ na ngọzi Chineke a nke bụ ụmụntakịrị na ihe ya na ya so bụkwa ikike nakwa amamihe nke zurunu bụ iji lụzie ọlụ a taa anyị na-agakwa n'iru echetara m ụbọchị jiri ukwuu mgbe na-enweghị ịkwa mmakwara bụla nke m nwere apụghị m ichefu ya anyị nara eme emume isi n'ụlọ akwụkwọ pụta nwa m nwoke David soro na ndị gụsịrị akwụkwọ site na high school echetara m ka anyị nọdụrụ ala ebe ahụ na-eche ka ndị a gụsịrị akwụkwọ pụta mgbe o jere ije gafere n'ebe ahụ Mgbe wee gwa nwunye m okwu na ntị wee sị ya apụghị m ichezọ nke a asịrị m ezi nwunye m enweghị m ịkwa makwara ọbụla mgbe e mesịrị anyị kwuru okwu maka nke a ihe m gwara ya na m bụrụ n'obi kwuo okwu a bụ nke a anọrọ m n'ebe ahụ nye nwata nwoke a egwuru m egwu niile ihe niile dị mkpa enwekwara ọtụtụ ọrụ juru m n'ahụ nke ga-esi ike ka ị kwenye asịrị m ee e, sikwa mba nye ihe nke ọtụtụ ndị mmadụ ga-ekwenye ime emere m ihe ndị a ka mgbe ọ ga-azụ ije gafee n'iru ọra mmadụ aga m enwe ike si na enweghị m ịkwa mmakwara emebeghị m ihe niile m kwesịrị nye ụmụaka m enwere oge mgbe Jennifer na Daniel na David nara eme egwuregwu otu mgbe ụfọdụ ụbọchị anyị nara esi n'otu ihe banye na nke ọzọ mmadụ ole n'ime unu maara na mgbe ị ruru oge ụfọdụ n'ịzụ ụmụaka gị ị na-ewepụ satọdee site n'ụbọchị ndị na-arụ ọrụ ahụghị Satọde n'ọtụtụ afọ otu ụbọchị ebiliri m site n'ụra o nweghịkwa ihe nọ nye na satọde enwekwara m emume ikpori ndụ mgbe si onye nwe m chineke ụbọchị nke asaa ebee ka ụbọchị nke asaa n'oge ndị a niile na ndụ m nọ ọ bụ ihe dị ụtọ ka mmadụ ghara inwe ịkwa makwara ọbụla ịnụwo ya na onweghị mmadụ ọbụla nke nọ n'ọnụ ọnwụ nke na-asị ọ gara amasị m a sị na m nọrọ oge karịrị n'ebe a na-arụ ọrụ ma ana m anụ ka ọtụtụ ndị mmadụ na-ekwu mgbe ha rutere n'ọgwụgwụ nke ndụ ha o ọ gaara amasị m ma a sị na mụ na ụmụaka m nọrọ ọtụtụ oge karịa nke abụghị ime ka ị nwee obi ọmụmụ ikpe ana m agwa gị banyere mmejọ ihe nke m nakwa otiti ihe n'akụkụ isi nke mere ka ha tụgharịa dị mma achọrọ m ịgba gị ume ụmụaka anyị dị oke ọnụ ahịa oge anyị na ha nwere ịnọ dịkwa mkpụmkpụ anyị leghara anya ohere a nke karịrị nkọwa nke anyị nwere ịhụ ha n'anya zụlitekwa ha kwado ha ịbanye n'ime ụwa nke na-eche ha ka m gị otu ihe ana m ekwu nke a n'ihi na anwapụtawo m oge na-aga ngwa ngwa imechie anya gị meghekwa ya ha abanyela n'ụlọ akwụkwọ ọta akara imechi ọzọ meghekwa ha abanyewo n'ụlọ akwụkwọ nke dị elu mgbe ị tụgharịrị isi gị ha na-etiri ugo tutu ị mara ihe ọzọ na-eme alụwo di na nwunye ị kwesịrị iwere ohere a nke Chineke nyere gị gosi mmasị niile nke ị pụrụ igosi n'ebe ha nọ achọrọ m ichetara gị na anyị na-aghọrọ mkpụrụ ọbụla nke anyị kụrụ e nwere iwu nke mmụba bụ nke karịrị ịmụ ụmụ mgbe anyị mụsịrị ụmụ ndị a ihe anyị jiri ha mee n'ụzọ anyị ji zụlite ha ga-amụba onwe ya amaghị m ma ịnụwo nke a mgbe ọbụla ma ana m anụ ya site n'ọnụ ndị enyi m ndị na-alụ ọlụ mụ na ndị ụfọdụ arụwo ụka banyere ezinụlọ ha na-ekwukwa nke a ha na-asị na ọ dị njọ ka ndị nne na nna sigide ụmụ ha ikwenye ihe ha kwere n'ihi na ụmụaka kwesịrị itolite nwekwa mkpebi banyere ndụ ha ya mere ha kwesịrị inwe obi nke onwe ha ha ga-adịkwa ike na ihe ha kpebiri ime enwere m okwu dị ukwuu ịkọwa nke ahụ nke enweghị uche ọ dịghị uche ọ bụla dị na nke a na nke mbụ nke a na-emegide ihe akwụkwọ nsọ na-akụzi ndị efesọs gwara anyị ka anyị ghara ịkpasu ụmụaka anyị iwe kama ka anyị zụlite ha n'ụzọ Chineke nke a bụ okwu si n'ọnụ Chineke pụta o sikwara ike karịa na agba ochie n'akwụkwọ Diuteronomi ị ga-akụziri ha nye ụmụ gị ị ga-ekwu maka ha mgbe ị na-anọdụ ala n'ụlọ gị mgbe ị na-eje ije n'ụzọ mgbe ị na-edinara ala na mgbe ị na-ebili nke a bụ ihe akwụkwọ nsọ kwuru gịnị ka nke ahụ na-ekwu ọ sịrị hapụ ụmụ gị ka ha tolite na-eme mkpebi nke masịrị ha gbasara ezinụlọ mba ọ sị na unu ndị nne na nna ka ọ dịrị ime ka ha ghọta itinye ha n'ime ihe ndị ahụ ị nwetara n'aka Chineke bụ nna gị nke ị ga-ebu ụzọ gosi ha site n'ụzọ isi ebi ndụ nakwa ihe ndị ị na-achụso na ndụ nke gị ma akwụkwọ nsọ sịrị na mgbe ọbụla ị na-anọdụ ala n'ụlọ gị ị ga-ekwu maka ha mgbe ị na-eje ije n'ụzọ ị ga-ekwu maka ha nke a bụ ụzọ kacha mma karịa ime ka ọ dị ka akụkụ ofe ọ sịrị mgbe ọbụla ohere pụtara ị ga-eme ka ha mara ya mgbe ha tolitere karịa ị ga-amalite ịgwa ha maka mmekọrịta ndị nwoke na ndị nwaanyị ihe osisi banyere ịdị ọcha na mmụọ nakwa obibi ndụ dị mma ọ bụ gị onwe gị ga-eme nke a nke ahụ na-esi n'ezinụlọ pụta ọ bụrụkwa na ị meghị ya ka m gwa gị otu ihe ọ bụrụ na ị kpebie na ị gaghị etinye ihe ị kwenyere n'ime ụmụ gị onye ọzọ ga-etinye ihe ha kwenyere n'ime ụmụ gị o nwere onye nọ n'ama nke ihe ya na-amasị ụmụ gị ha ga-amụrụkwa ụdị ndụ onye ahụ ya mere o nweghị ihe dị ka ịzụ ụmụaka n'ezinụlọ ebe ha na-eme ka o si tọọ ha ọ bụ iji onwe gị ajụjụ ma ị chọrọ ka ha kwenye ihe ị kwenyere ma ọ bụ nke ndị ọzọ niile ha maara kwenyere nke ahụ enweghị amamihe dị na ya ọtụtụ ihe ozizi nke ndị ụwa na-akụzi taa banyere ịzụlite ụmụaka enweghị nghọta ọbụla nke dị n'ime ya ọ gafeghị ule nke ezi echiche o sitere na nne nke ụgha na onwe ya achọkwara m ịgwa gị na mgbe o ruru n'ebe ụmụaka anyị nọ anyị bụ ndị nchekwa ọ bụghị anyị nwe ha amami maara nke ahụ ụfọdụ nọ na-asị ekele dịrị Chineke echere m na ọ bụ mwe nwata a ee e, ihe na-eme bụ nke a mgbe anyị nwetara ụmụaka anyị Chineke na-agbazinye anyị ha ekwuru m okwu Chineke n'otu oge nke isi ya bụ mgbazinye akụ nke eji edozi ezinụlọ ọ bụrụ maka ụmụaka nke Chineke na-enye anyị ahụrụ m akụkọ Hana n'anya n'ihi na akụkọ Hana na agba ochie anyị na-ahụta nwaanyị onye kwere Chineke nkwasị Jehova nke usu niile nke ndị agha ọ bụrụ na ilekwasị anya n'ezie na mwụda n'ala nke oru gị nwaanyị wee nye oru gị nwaanyị nwa nwoke m ga-enyekwa ya Jehova ụbọchị niile nke ndụ ya agụba agaghị agakwa n'elu isi ya gịnị ka ọ na ekwu onye nwe m chineke ọ bụrụ na inye m nwa nwoke aga m eweghachiri gị ya n'ihi na ọ bụ gị nwe ya ị maara na Izikel kwuru nke a mkpụrụ obi niile na-adị ndụ bụ nke Chineke nna na nke ọkpara ha niile bụ nke Chineke nwa gị abụghị nke gị ọ bụ nke Chineke Chineke nyere gị ya ọ gbazinyere gị ya ka ịzụlite ya na ntụziaka Chineke wee nyeghachikwa ya Chineke otu n'ime ụbọchị ndị a ị ga-enyeghachi ya Chineke ị ga-asị gịnị ka ị na-ekwu ọ ga-esi n'ụlọ gị pụọ ihe na-emekwa ugbu a bụ na ihe anyị nwere bụ ụmụaka ma ha adịghị ebikwa n'ụlọ anyị ọzọ ị maara ka anyị si azụ ha n'ikpere anyị mmadụ ole n'ime unu maara ihe nke ahụ pụtara ikpere ha ekpere ekwukwala na nke ahụ bụ naanị ihe ị pụrụ ime nke ahụ bụ ihe kachasị nke ị ga-eme ma ị nweghịkwa ihe niile banyere ha ọzọ bụ nke ị nwere na mbụ ya mere ị na-enyeghachi ha Chineke echere m na nke a bụ ihe Chineke ara ele anya mgbe ọ gwara anyị okwu banyere ịzụ ụmụaka anyị na-eji n'aka anyị ihe nke na-abụghị nke anyị ọ bụ nke Chineke ugbu a achọrọ m ịgwa gị okwu n'oge dị nta banyere ịhụ ha n'anya n'oge dị ike n'ihi na onye ọbụla n'etiti anyị mgbe anyị nwere ụmụaka ga-ahụta oge ndị dị ike amaghị m onye nne ma ọ bụ onye nna ọbụla nke ga-ekwu eziokwu nke kacha ọ bụrụ na ha nwere karịa otu nwata ị pụrụ inwe otu nke mara mma nke ukwuu nwekwa nrube isi iwe kpebie sị na nke a mara mma nke ukwuu anyị achọkwaghị ma ọ bụrụ na ị nwere ụmụ anọ ị ga-enwe ụfọdụ ihe ịma aka n'iru n'ụzọ gị ị ga-enwe ụfọdụ oge dị ike echere m na ezinụlọ ọ bụla enwewo oge ndị a siri ike ma Chineke kpọrọ anyị ịhụ ụmụ anyị n'anya mgbe ihe siri ike mgbe ụfọdụ ịhụnanya na-esi ike igosi ma n'eziokwu ọ dị oke mkpa echetara m otu ụbọchị m jidere ụmụaka m jirikwa nke ahụ na ngo ya wee sị ya agaghị m akwụsị ịhụ gị n'anya ekwughị m ya n'ụzọ na-egosi ịhụnanya anara m achọ ka ọ mara na ihe na-aga n'obi m bụ na ọ chọrọ ime ka m kwụsị ịhụ ya n'anya ma agaghị m eme otu a ụmụ anyị kwesịrị ịmara nke a ị dịghị ahụ n'anya naanị mgbe ihe dị mma ị ga-ahụkwa n'anya mgbe o siri ike ụmụ anyị kwesịrị ka ha mara nke a a sịkwa na ha lụọ onye na-achọghị ka ha lụọ ị kwesịrị ịga n'iri hụ ha n'anya enwewo m di bịarakwuo nwa m alụwo onye nke m na-akwadoghị o nweghịkwa ihe m pụrụ ime maka nke a gịnị ka m ga-eme m ga-ajụ ya mba ị ga-ahụ ya n'anya ụzọ niile e pụrụ ị pụrụ ịkọwapụta na ịkwadoghị nke a kama akwụsịla ịhụ ya n'anya ekpuchiri ịhụnanya gị n'ebe ọ nọ n'ihi na ọ bụrụ na ime nke a ị gaghị enweghachi ya ụfọdụ unu maara nke a ị maara ya n'obi gị otu oge gara aga otu onye nna nyere nwa ya nwaanyị gbara afọ atọ ntaramahụhụ n'ihi na ọ tụfusịrị akwụkwọ eji afụcha ihe inweta ego siri ike iwe wee wee ya nke ukwuu nwa ya chọrọ iji ya kee n'otu igbe doo ya n'okpuru osisi nke ekeresimesi ma nwata wetara nna ya onyinye ahụ n'ụtụtụ na-eso ya wee sị nke a bụ nye gị nna m iwe nna ya karịa ọkụ o meghee igbe ahụ o nweghị ihe dị n'ime ya o tiere ya mkpu ị maghị na mgbe i nyere mmadụ onyinye ihe kwesịrị ịnọ n'ime ya Olee ya anya n'anya mmiri dị ya n'anya wee sị Ewo nna m igbe a anọghịkwanụ na nkịtị esuturu m ya ọnụ n'akụkụ niile ha niile bụkwa nye gị nke a mere ka ike gwụ nna ya o tinye aka ya gburugburu nwata nwaanyị ahụ wee rịọ ya mgbaghara ọ sịkwara na ya dotere igbe ahụ n'akụkụ akwa ndina ya ọtụtụ afọ mgbe ọbụla o nwere ịda mba ọ ga-ahụta nsụtụ ọnụ ma chetakwa ịhụnanya nke nwata ya bụ onye tinyere igbe ahụ n'ebe ahụ ndị ikom na ndị inyom unu maara na dịka ndị kwere na kraịst jizọs emejuru anyị na mmụọ nsọ onye bi n'ime anyị mụ na gị nwekwara ike ịhụnanya n'ọnọdụ niile ọ bụ ịhụnanya Chineke nke na-asọ site na-adịghị ike anyị gee ntị akwụkwọ nsọ nke na-agwa anyị n'ezi ịhụnanya ọ sị na-anagide ihe niile na-ekwenye ihe niile na-edi ihe niile ịhụnanya adịghị agharịpụ nke ahụ bụ ụdị ịhụnanya anyị na-ahụ ụmụaka anyị ma ọ bụrụ n'ezie na anyị bụ ndị nke kraịst ka m anyị nke isii na mgbe ụfọdụ ịzụ ụmụaka bụ ịgba mgba ọ bụ ibu agha amaghị m onwere onye ịgba ama nke a ị ga-emeri agha a ị ga-anọrọ n'ebe ahụ n'obi gị niile ị ga-emeri agha a ndị enyi m otu onye dere sị nwata ọbụla na-amalite na-amaghị ihe bụla." ọ na-echere onwe ya naanị jupụtakwa n'onwe ya ọ chọrọ ihe ọ chọrọ mgbe ọ chọrọ ya ka ndị mụrụ ya lebara ya anya ihe o ji egwu egwu elekere mgbanaka nwanne nna ya ma inyeghị ya ihe ndị a iwe na-ejupụta ya n'ime ọ ga-achọkwa ka o gbuo mmadụ ma onwe gị inye aka nke pụtara na ụmụaka niile ọ bụghị ụfọdụ ụmụaka kama ha niile na-eme isi ike ọ bụrụkwa na ahapụ ha ịga n'iru n'ụwa ha nke njupụta n'onwe ime ihe niile ka o si tọọ ha nwata niile ga-etolite bụrụ onye ohi mmadụ ole n'ime ụlọ maara na ị dịghị akụziri nwata ka esi agha ụgha ị mere nke ahụ azịza bụ mba amụghị ụmụaka n'ike nke onwe ha ime ihe dị mma a mụrụ ha ịchọ ime ihe dị njọ karịa anyị onwe anyị bụ ndị nne na nna ga-ahazi ha mee ka ha hụta ihe dị iche n'etiti mma na njọ mmadụ ole n'ime unu maara n'oge ụfọdụ ọ na-adị ike ime nke a ị maara ihe dị mma ha dịkwa otu a ị na-ejikwa ịhụnanya gabiga nke a oge ahụ pụrụ ịbụ oge agha n'etiti echiche abụọ echere m maka nke a mgbe na-adịghị anya gara aga dị ka m nara agụ na agba ochie amaghị m ma ịhụtawo ahịrị a ma lee anya n'akwụkwọ Malakai isi anọ amaokwu ise nakwa nke isii ọ sịrị lee mụ onwe m na-ezitere unu Elaịja bụ onye amụma tutu oke ụbọchị ahụ dị egwu nke Jehova abịa ọ ga-emekwa ka obi ndị bụ nna chigharịkute ụmụ ha ka obi ụmụ chigharịkutekwa ndị bụ nna ha ka m wee ghara ịbịa were iwezuga ka ebibie ya tigbuo ụwa ugbu a ka m jụọ gị ajụjụ ọ bụrụ na Elaịja na-abịa ọtụtụ mkpagbu ọ ga-emekwa ka obi tụgharịa nye ụmụ ha mekwa ka ụmụ tụgharịa nye ndị nna ha ebee ka ha nọ mgbe Elaịja bịara obi ndị nna anọrọghị n'ebe ụmụ ha nọ obi ụmụ anọrọghịkwa n'ebe nna ha nọ anyị n'ọgbọ taa nọ n'oge mgbe ndị nna na-adịghị anọ n'ezinụlọ ha ndị nne na-azụ ụmụaka ha ọ bụghị naanị n'obodo ndị dara ogbenye ọ na-eme n'omenala anyị niile ndị nna na-anọ n'ezi na-alụ ọlụ ịbụ onye ndị na-arịgo n'ọkwa dị elu ebe ndị nne bụ ndị na-azụ ụmụaka ha na ndị enyi akwụkwọ nsọ sịrị na tutu onye nwaanyị Jizọs abịaghachi otu ihe a ga-eji mara dịka edere na akwụkwọ Timoti nke mbụ bụ na a ga-enwe ụmụaka ndị na-adịghị aṅa ndị mụrụ ha ntị ndị na-enweghị ekele ndị na-adịghịkwa nsọ ndị enyi m naanị otu ụzọ ka anyị ga-eji merie n'agha a ka m gwa ihe bụ nke a wee mechiekwa ọ bụ site n'okwukwe ana m ekwu nke a mgbe niile agaghị m achọ iwu ezinụlọ ma m abụghị onye nke kraịst ọ bụrụ na m amaghị onye nwe anyị agaghị m ama ebe m ga-eje e nwere ihe ndị na-eme n'obodo anyị taa nke bụ na ọ bụrụ na m amaghị Chineke n'eziokwu agaghị m ama ebe m ga-akwụrụ enwewe ọtụtụ oge dị ka onye nna mgbe m chekuru Chineke ekpere wee sị Chineke amaghị m ihe m ga-eme ugbu a ọ bụrụ na ị meere m nke a aga m emejọ ihe enwewe oge mgbe ị na-ele anya na ihe ndekọ ndị m dekọrọ ị ga-ahụ aha ụmụ m ka m nyadoro ha wee sị onye nwe anyị nyere ya aka na nke a nyere ya aka na nke ọzọ onye nwe m Chineke ana m atụkwasị gị obi ọ bụ gị kwere nkwa nke amamihe biko nye ya ebee ka ị ga-eje maka enyemaka dị otu a ma ọ bụrụ na ị maghị Chineke onye kacha ihe niile elu ị maara ihe bụ isi ezigbo ezinụlọ ka m gwa gị akwụkwọ nsọ kọwapụtara ya n'ebe ọ bụla nke hụtara ndụmọdụ maka ezinụlọ ọ na-asị otu a na ndị Efesọs ọ sịrị ụmụntakịrị na-aṅanụ ntị ndị mụrụ unu n'ime onye nwe anyị n'akwụkwọ ndị Efesọs ọ sịrị ndị bụ di hụrụ nwunye unu n'anya dị ka Kraịst hụrụ nzukọ ya n'anya na ndị Efesọs ọ sịkwara ndị bụ nwunye na-edo n'onwe unu n'okpuru dị nke unu dịka onye nwe anyị etiti nke ezinụlọ bụ onye nwe anyị Chineke n'etiti ezinụlọ ọbụla dị mma bụ onye nwe anyị Jizọs Kraịst ka ọ nọ n'ime anyị na-ebiri onwe ya ndụ anyị na-alụlụ Chineke n'ezinụlọ ebe emejuworo anyị na mmụọ nsọ ya anwakwala iwu ezinụlọ gị na-enweghị okwukwe na onye nwe anyị bụ kraịst jizọs nwoke ọ bụrụ na ị maghị kraịst atụla anya na nwa gị ga-etolite hụ ya n'anya ị pụghị inye ihe ị na-enweghị ya ọ bụrụ na o nweta ohere ọ bụla ọ ga-esi n'ime ya pụọ n'ihi na ọ na-eso ụzọ gị ị pụrụ onye ọzụzụ atụrụ aga m agbanwe ụzọ m ihe naanị mere ndị ikom na ndị di adịghị eme nke ahụ bụ nganga anyị bụ anụmanụ jupụtara na nganga ka m nye okwu sitere na Luk n'ihi na onye ọ bụla nke na-ebuli onwe ya elu a ga-ewedata ya n'ala onye na-ewedatakwa onwe ya ala a ga-ebuli ya elu nwanne m nwoke ị chọrọ ka e bulie gị elu wedata onwe gị n'iru Chineke sịkwa ruo ugbu a abụrụbeghị m na nke m kwesịrị ịbụ oge ruo mgbe m kwesịrị ịbụ isi na ezinụlọ m site na amara Chineke nke a bụ mmalite achọghị m ịmara ihe onye ọbụla na-ekwu aga m abụ ihe m kwesịrị ịbụ nye ezinụlọ m echere m na Chineke kpọtara m ebe a ịbụ ihe otiti n'etiti anya ụfọdụ ndị ikom bụ ndị na-ege anyị ntị ugbu a dịka nwunye m bụrụ ihe otiti n'etiti anya nye m ọ bụrụkwa na ị ndụmọdụ Chineke ọ ga-eweghachi udo n'ezinụlọ gị ka m chetara gị n'oge dị mkpụmkpụ ị iche na ị nwere ebi ebi imezi nke a ma ị nweghị echetara m abụ nke Bill na Gloria dere ụfọdụ afọ gara aga ọtụtụ ndị mmadụ ndị ọzọ hụkwara ya n'anya n'ihi na agụwo ya ọtụtụ mgbe ọ na-asịkwa otu a jidesie ụda abụ nke eji adị ndụ egwu obi ụtọ site n'ọchị ụmụaka na-egwu egwu jide aka dịka anyị na-agba ọsọ site n'ahịhịa ndị na-esi isi ọma nne echeta ihe ndị mere taa olu nta nke m na-anụ nwata nwaanyị m na-akpọ ka nna ya nụrụ ihe ọ ga-ekwu nwa m nwoke na-agbaga ebe ahụ n'akụkụ ugwu nta eleghị anya ọ pụghị ịdị ka taa ka m jụọ otu ihe ị ga-ewere ohere ndị a Chineke nyere gị taa maka ụmụaka gị meekwa ka ha baa oke uru nye ebumnobi ya nakwa ebube ya taa bụ ụbọchị kacha mma ịhụ ụmụ gị n'anya taa bụ ụbọchị dị mma inwe mmasị n'ebe ha nọ ilezi ha anya ịzụ ha ịkwado ha maka ịhapụ ezinụlọ anyị ma jee wuokwa ezinụlọ nke ha mgbe oge ruru emejụla ihe ọ bụla maka nke a ọ bụ ohere dị ukwuu nke nwere oke ịma aka n'iru nakwa ụgwọ ọlụ karịrị nke kachakwa mma ịpụrụ ime ya n'ezie ịpụrụ ime ya site na amara Chineke ịpụrụ ime ya ọ kpọwo gị isoro ya lụkọ ọlụ n'iwu ezinụlọ ezinụlọ nke ndị nke Kraịst ezinụlọ nke jupụtara n'ịhụnanya ọ kpọwo gị iso ya lụkọ ọlụ nke gụnyere otite ihe n'isi nwee amamihe maka ọganihu pụrụ iche ma ọ bụrụ na ị ga-ekwenye ka ya onwe ya chịa ka Chineke gaa n'iru n'ịgba unu ome bụ ndị nne na nna ka ọ gaa n'iru inyu na amamihe nakwa ike nke unu ga-eji lụzu ọlụ a nke ọ kpọrọ unu elu gaanụ n'iru na amara ya ka enwe anyị gozi n'aha Jizọs amen ekele m gị gị onye ọma tọrọ ntị n'ala ma gee anyị ntị site n'okwu ndụmọdụ a nke onye ozi Chineke wetara gị ekwesịrị m ike na ị ga-etinye uchu n'ebe dị ukwuu maka ịzụlite ụmụaka na ụdị pụrụ iche ugbu a dị ka ị na-etinye okwu a n'ọlụ ka onye nwe anyị gozie gị n'aha Jizọs amen ụmụnne m na ụmụnna m ọ bụrụ na unu chọrọ ịkpọtụrụ anyị unu pụrụ ime nke a site na ịkpọtụrụ anyị na eriri igwe telefon 225 06 02 56 90 ma ọ bụ na 225 05 06 ị pụrụ ime ka anyị mata ebumnobi unu site izitara anyị akwụkwọ leta na 06 PO Box 2131 Abidjan 06 ma ọ bụkwa site na ozi email twr2131 at yahoo.fr ka onye nwe anyị gozie unu n'aha Jizọs